ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meya Ministries Timoti nke abụọ isi mba amaokwu nke asaa na Chineke enyeghị anyị mmụọ nke ụjọ mmagide ịtụ ụjọ agụụ na ịtụ ụjọ ọdịda ma onye na anyị mmụọ nke ike na nke ịhụnanya na nke obi iru ala na nke nwere onwe ya na ijide onwe na ịchịkọta onwe ya mere ka anyị nweta ya Chineke nyela anyị ịda jụụ nke mkpụrụ obi Kraịst nke bụ uche dara jụụ na nke nọziri anọzi uche nke anụ arụ bụ nke na-ebutere anyị iwe mana anyị nwere mmụọ nke nke ndụmọdụ na nchịkọta nke onwe ya mere onye ọbụla kwuo adụọla m onwe m ọdụ ma enwekwara m nchịkọta nke onwe m ma enwekwara m udo ma enwekwara m amamihe ma enwekwara m jizọs ka m jụọ gị inwe ihe ndị a niile olee otu ndị gị ga-esi bụrụ ihe lara n'iyi kwesịrị ibido na-etinye ihe ndị a dị ebube n'ọrụ bụ ihe ndị chineke nyere anyị ịma olileanya olileanya nye m bụ ihe na-ejigide anyị n'ime ndụ anyị n'echiche na mmetụta n'agbanyeghị na akwụkwọ nsọ si olileanya bụ ihe njigide nke mkpụrụ obi anyị ma mkpụrụ obi anyị bụ uche anyị echiche anyị na mmetụta anyị nke a bụ akụkụ anyị na-enwe mkpali n'ezie ị nwere udo na mmụọ gị ị nwere amamihe na mmụọ gị mana ọ bụ mkpụrụ obi anyị na-enweta mkpali ya mere ihe anyị kwesịrị ime bụ ikwe ka ihe nọ n'ime anyị pụta n'ìhè mgbe ihe ndị mkpagbu na-abịakwute anyị site n'akụkụ anyị olileanya bụ ihe njigide nke mkpụrụ obi anyị olileanya bụ nnọọ omume nke dị mma nke na-asị jizọs ga-eme nke a m na ihe dị mma ga-eme ekwenyere m na chineke ga-arụpụta ọrụ ọma site na nke a ekwensụ chọrọ ka a ghara inwe olileanya mana okwu nke akwụkwọ nsọ kwuru banyere enweghị olileanya bụ nleghara anya mana okwu a bụ nleghara anya ịkọwa ya ọ pụtara na ahịa enweghị ụzọ enweghị ụzọ ịnọrọ na-enweghị ụzọ bụ enweghị ma isi na ihe eji eme ihe pụọ ma nkwụsị mana ị nwere ike inwe olileanya site na nzube ị gaghị eche ruo mgbe olileanya bịakwasịrị gị kwụba onwe gị pụọ na ihe ji gị ma chetara onwe gị ihe ị nwere n'ime kraịst chineke nọnyere m ọ nọ n'ọrụ n'ọnọdụ m a enwere m olileanya ọ na-agbakọ ekwesị isi kpịị nwere olileanya n'ezie okwu chineke kwuru ọ bụrụ na ị ga-abụ onye mkpọrọ nke olileanya onye mkpọrọ nke olileanya chineke ga-enye gị okpukpe abụọ ihe ọ bụla nke ị tụfuru ma hapụ ọ ga-eweghachita n'okpukpe abụọ ọganihu gị ihe ọ bụla nke ị tụfuru chineke ga-eweghachita ya okpukpe abụọ ma ọ bụrụ na ị bụrụ onye mkpọrọ nke olileanya a na-agbachide ndị mkpọrọ na ihe ha na-enweghị ike isi na ya apụta nke ahụ pụtara na a ga-agbachide gị n'olileanya mana agbanyeghị otu ihe si jọọ njọ gị gaa n'ihu na-asị ihe ọma ga-emere m mana ọ bụrụ na ị nke a ọ ga-abụ ihe ga na-ebupụrụ gị nchegbu chineke ga-arụpụta nke a anyị ga-ama otu anyị si ekwu okwu nke esoghị na ihe m na-ezi mana enwere m ike ikwu na anyị na-ekwunye onwe anyị na nsogbu mgbe ụfọdụ akọrọ m unu ụnyaahụ na mgbe jizọs nọ n'elu obe o ji otu nkeji kwuo okwu ma were awa ise na nkeji iri ise na asatọ nọrọ ji <laughs> ị nwere ike ịchọ ọtụtụ ihe nke anyị gara ikwu ma ọ bụrụ na anyị nọrọ n'elu obe bịanụ anyị kwesịrị inwe ezi ọṅụ n'ihi na o zigara jizọs ọ bụghị otu onye n'ime anyị ọ bụghị eziokwu dịka ị na-aga n'ihu ikwu okwu ka ị na-akpasu onwe gị iwe ehe mmadụ ole n'ime unu kwenyere na dịka mgbe ị na-aga n'ihu ikwu okwu ka ị na-enyekwu onwe gị nsogbu ya mere kwuo okwu olileanya chineke ga-eme ka ọ bịa na mmezu chineke ga-esi na ya pụta agaghị m akwụsị inwe olileanya ndị kọrentị nke a bụ isi a na okwu nke asatọ ejigidere anyị na-akwagbu anyị n'akụkụ niile na-enye anyị nsogbu na-akwagide anyị ụzọ niile mana emerụ anyị ahụ ma ọ bụ hipie anyị ha na-emebu anyị na-emesi anyị ike ya na-ahụ ụzọ mgbapụ anaghị akwagide anyị ruo enweghị olileanya ya mere pọl nwere ndị mkpagbu siri ike n'ime ndụ ya n'agbanyeghị nke ahụ ya sị na anyị jupụtara n'olileanya mgbe ha nọ n'ụlọ mkpọrọ n'ime abalị ha ka na-abụ abụ <laughs> ya wee bụrụ ịgba ama nye onye ụlọ mkpọrọ n'ikpeazụ azọpụta ya ịma mgbe ị na-anọgide n'udo na ọṅụ n'etiti ọnọdụ dịkarịchara ike n'ime ndụ gị ọ bụ ịgba àmà nye ndị ọzọ echere m na nke a bụ ịgba àmà kachasị nke anyị nwere nye ndị ọzọ ọ bụrụ na anyị ga-anọgide n'oge nsogbu anyị akwụkwọ nsọ nke ozi ndị kọrentị nke mbụ isi iri amaokwu nke iri na atọ ọ sị na o nweghị nnwale ma ọ bụ ọnwụnwa ọ bụla na-abịa n'ụzọ gị nke na-abụghị nke bịarala ndị ọzọ naanị ihe ị ga-echeta bụ bụ na Chineke agaghị ekwe gị ọ gaghị ekwe ka ị gafee otu ị kwesịrị ịgaru ọ ga-anọnyere gị mgbe niile inyere gị aka imeri ya onye ọbụla kwuo ihe ọma ga-emere m ugbe a chọrọ m ịgwata gị okwu na nwa nkeji banyere ime ka ndụ gị dị mfe n'ihi na nke a ga-ewepụga nsogbu buru ibu ụwa a abụrụla ihe mgbagwoju anya ọ bụghị ya ndụ abụrụla ihe gbagwojuru anya nke ukwuu mana anyị nwere ike ịgbanwe otu anyị si eso ndụ ya mere ụzọ iri ị ga-esi mee ka ndụ gị dị mfe nke mbụ tụfuo ihe na-ejide gị nke a pụtara nweta ịkpa oke nweta ikpa oke na ihe ndị na-abaghị uru nke ị na-edewe n'ụlọ ọ bụrụ na o nweghị iji eme tụfuo ya amị mmadụ kwuru tinye ihe nkonye gị niile n'ebe zoro ezo ma mgbe ọbụla i yirile ihe tụgharịa ihe iji ekonye ya n'ụzọ ọzọ mgbe otu afọ gara ihe nkose ndị ahụ ị na-emetụ ya ka ị ga-ewere ya nye onye ọzọ nke chọrọ ha gị sọ dị mma gịnị bụ ihe ndị m dewere kedu ihe ihe ndị m dewere ji banyere nsogbu m o nwere ọtụtụ ihe ime n'inye gị nsogbu n'ihi na ọ bụrụ na gburugburu gị bụ ihe a na-ahazi ahazi ọ ga na eme sichaa gị ahụ chineke abụghị onye na-ebute ọgba aghara ekwuru m n'abalị na anyị bidoro na-elegharị anya ebe obere a nke anyị nọ n'ebe a mana ọ na-atụ n'anya n'ime ụlọ gị o nwekwara ihe ndị nwekwara oke foto ụkwụ gị nwere oke akwụkwọ nwekwara ohere na oke ihe ọ bụla abụghị ihe ị nwere nwere oke ma ọ bụ ebe o ruru mgba aja bụ oke ihe mgbochi nke a na-edebe n'ala ụlọ bụ ihe ndechi ihe ndị ahụ niile n'agbanyeghị n'obodo nwere ike ha amaghị ihe ị na-eme ọ bụ ihe na-eme ihe niile ama mma ile anya ha na-edobe ihe niile nke ọma ka ọ ghara ị na-anọkọta ọnụ na-agbagwoju anya mgbe niile e buterela onwe gị mgbagwoju anya site n'iweta ọtụtụ ihe n'ime ụlọ gị nke gara gị ahụ ịchọta ihe ọ bụla mgbe ị chọrọ ya ị na-anụ ụfọdụ n'ime ụnụ ka na-akwụ ụgwọ ihe ụnụ ka na akwụkwụ ụgwọ ihe ụfọdụ nke ị na dị ebe ọ nọ ugbu a ị ma akwụzidi ihe ijiri ya mee ịzụrụ ya n'ihi na a na-ere ya ọnụ ala nke a bụ ezigbo ihe ngwa a ma etinye ya n'ụgwọ m ji nke a dị mma nnọọ mgbe ụfọdụ gị chefuo na gị nwe dị ya ma mgbe afọ abụọ gasịrị ị chọrọ ya gị ga-azụrụ ọzọ isi nke mbụ isi iri na anọ amaokwu nke iri atọ na atọ chineke abụghị chineke nke ọgba aghara na aghara kama ọ bụ nke udo na usoro mana ọ bụrụ na ị nweghị ike imezi ihe gị kpọọ mmadụ ka ọ bịa wepụsịtụrụ gị ihe ụfọdụ ndị ahụ hmm. nke abụọ mgbe ị chọrọ ihe gwa chineke ka ọ rọpụtara gị ma chefuo ya gwa chineke ka ọ rọpụtara gị ya ma kwere na ọ bụrụ na ọ bụ ihe ziri ezi nye gị na ọ ga-enye gị ya n'oge ziri ezi na n'ụzọ ziri ezi egbula onwe gị ime ka ihe mee na ndụ gị nke bụ naanị chineke pụrụ ime ka o mee ka ị kwuo dịka na ị chọrọ ịbụ onye na-edu na-abụ n'ụlọ nzukọ gị ọ dị mma yọọ chineke chineke ọ bụrụ na nke a bụ ọnọdụ dị mma nye m ana m ekpe ka ị nyere m aka ka m nweta ya ọ bụrụ na ị chọrọ ya na anya na anya ọzọ ewela iwe n'ihi na mmadụ ọzọ nwetara ya mana adịla na mgbakasị ahụ mgbe niile na-asị onye ga-enweta ya tụkwasị chineke obi ụdị udo anyị ga-enwe ga-atụ n'anya ma ọ bụrụ na anyị ga-atụkwasị chineke obi enweghị m ohere ịga akwụkwọ nsọ m n'ihi na enwere m ọtụtụ ihe nke m ga-agwa unu taa tupu anyị emechaa jems isi a na-amaokwu nke mbụ ruo na nke abụọ enwere m akụkụ akwụkwọ nsọ na-agbanwe ndụ jems isi mbụ bidoro ya jems isi a na-amaokwu nke mbụ bidoro ya gịnị na-eduba na esemokwu na ise okwu na nkọrọma ọnụ ha na-esite na ihe ndị nke ị chọrọ okwu nke abụọ si na ị na-enwe anya ụfụ na-enwe anya ukwu na ihe ndị ọzọ nwere ma anaghị emezu ọchịchọ gị gị wee kpọzie ndị nwere ihe ahụ ị na-achọ asị jupụtazie n'iwe na anya ụfụ n'ihi na ị nwetaghị ihe ị chọrọ gị na-alụ ọgụ na-ebu agha ihe ọsịsa buru ibu ebe a ị naghị enwe n'ihi na ị naghị ayọ <laughs> nwanna nke a masịrị m ị kwesịghị ịgbalị ime ka ihe mee na ndụ gị ị nwere ike ikpe ekpere ma yọọ chineke ma ọ bụrụ na o ziri ezi nye gị chineke ga-emepe ụzọ ahụ ziri ezi n'oge ziri ezi mana anyị nwekwara ike garukwe n'ikele chineke ma ọ bụrụ na onye ya anyị ihe anyị chọrọ ma na-ekwere na ọ ma karịa ka anyị ma ihe ga-adịrị anyị mma ama m na o nwere ndị na-ebe a taa inye n'onwe gị nsogbu site n'ịgbalịsi ike ime ka ihe ị chọrọ ka o mere gị mere gị mana ọ naghị ekwe eme yọọ ya chineke tụkwasị ya obi ọ bụrụ na ọ bụ ihe ziri ezi nye gị ọ ga-emere gị ya otu ihe doro anya bụ ọ bụrụ na chineke emenwu ya ị gaghị emenwu ya amen oge ụfọdụ ana m agwa chineke ana m eji nke egwu egwu m si chineke ọ bụrụ na ị nweghị ike ime ya ma onwe m agaghị emenwu ya m nọrọ n'udo na-ele chineke ka ọ rụọ ọrụ nke atọ bụrụ onwe gị agbalịsiri ike ime ka imezie ndị mmadụ nwanna nke a na-ewepụkwa nchegbu n'ezie ama m gbuola onwe m site na nchegbu ma ọ bụrụ na m nọ n'elu ebe a ka m mezie onye ọbụla ị ga-enyekwara m aka ikwute na ihe ọbụla nke ị na-achọ bụ ihe ị ga-enweta abụ m onye m bụ mgbe ọbụla m na-aga ebe ọbụla m nọ naanị na m anaghị ekwusi okwu ike ka mgbe m nọ n'ọgbakọ mana nke a so na ihe ndị mmadụ ji eto m ndị maara onye m bụ Joyce dịka Joyce anyị ekwesịghị ịgbalị imezi ibe anyị anyị ekwesịghị iji aghụghọ nye ndị ọzọ anyị ekwesịghị ịtụnyere onwe anyị ndị ọzọ anyị ekwesịkwa anyị na ndị ọzọ ịma aka naanị bụrụ onwe gị nke a na ekwela ka ọ dị mfe imejọ gị ma na-agbagharakwa ọsọ ọsọ mmejọ iwe obi ilu na-agbaghara mmehie bụ otu n'ime ihe ndị na-enye oke nsogbu nke ị nwere ike inwe n'obi gị nke ise ọ bụrụ na ị mehie kwere nabata mgbaghara cheta na onwe ya amamikpe ma biri ndụ gị na-aga n'ihu ekwela ka ihe i mehiere ụnyaahụ mebiere gị taa nke isii mere ndị mmadụ ebere ọ bụghị ịgbalị imegwara nke a na-aga otu a n'ezie nke ekwesịrị gị mana aga m ahapụ ya ka ọ gaa nke a bụ usoro isi eche echiche ekwesịghị m ịtụpụrụ gị ọnụ n'ihi ihe ị mere mana aga m ahapụ nke ahụ ka ọ gaa ma mere gị ebere n'ihi na m onwe m chọkwara ebere nke asaa mgbe ị chọrọ enyemaka yọọ ya ị nwere ike inyere m aka nke asatọ mee mkpebi enwezila oke obi abụọ banyere ihe niile ọ bụrụ na ị na-enwe obi abụọ ọ ga-abụrụ gị nsogbu ịhọrọ ihe ị ga-eri ma ọ bụrụ na ị ga ebe a na-ere nri nke itoolu etinyefela onwe gị n'ọrụ tinye onwe gị n'ọrụ mana ọ bụghị itinyefe onwe gị n'ọrụ nke a bụ ihe ị ga-eme tupu ga-etinye onwe gị n'ọrụ ọ bụla chegharịa n'ụzọ ahụ niile ihe ọ ga-ewe gị gaa onwe gị ime ihe ị kwuru na ị ga-eme amụtala m ime nke ahụ ikwupụ ohere ọbụla nke ị na-apụta Oghere dị iche iche ime ihe dị iche iche ana m asị enye ọtụtụ ihe mana amụtala m na ọ bụrụ na m echeghị ihe ọ ga-ewe m ọ dị mfe isi ee ngwa e, e, e, anyị ga-eme ya <laughs> mgbe ahụ anyị dịzie ka ndụ m na-agbaka m isi ịma mgbe ị na-anụ onwe gị ka ị na-eme mkpesa banyere ndụ gị mgbe ọbụla nke ahụ bụ ihe gosiri na ị kwesịrị ime mgbanwe amen a sị na ị kwesịrị ịgbanwe ihe ụfọdụ nke a gosiri na ị kwesịrị ime mgbanwe nke ahụ pụtara na ị kwesịrị ime mgbanwe ngwa enwere m ike ikwu ya ọtụtụ mgbe gị onwe gị onwe m anyị kwesịrị ime mgbanwe <laughs> bịakwutenụ m unu ndị na-adọgbu onwe unu n'ọnụ ndị ebukwara ibu dị arọ aga m eme ka unu zuru ike buru unu oku nke m uh-huh. mụta ihe site n'aka m ụzọ asaa eji eme ka mmekọrịta dị mfe nke mbụ abụla ezi enyi nke onye ọbụla ha si onye ọbụla ha bụ ndị ọkachamara ha si na otu onye ga-ejidenwu ma chịkọtanwuo naanị ezigbo enyi atọ dị mma ya mere mgbe ị na-achọ ịbụ ezigbo enyi mmadụ niile ka ị ga-emechazi gharazi ịbụ enyi onye ọbụla ugbu anyị nwere ike inwe ọtụtụ mmadụ hụ ha n'anya nwee obi ekele banyere ha ọtụtụ mmadụ ndị dị mma ha na mmadụ imekọta ihe mana mmekọrịta chiri anya na-ewe oge ha na-ewekwa ịgba mbọ nke abụọ elela anya na ndị mmadụ agaghị emejọ gị ma ọ wụgharịpụ gị n'ihi na ha ga-eme ya nke atọ ekwechala ka ihe banyere ihe ndị mmadụ na-eme gbasa gị nwanna ụfọdụ n'ime unu na-enwe nchegbu ugbu a n'ihi nsogbu onye ọzọ ọ bụ ị nsogbu nke gị etikọtala ahụrụ m okwu nke akwụkwọ nsọ n'anya ọ sị m na ihe ndị na-eme na ndụ a nke anọ ajụla ndị na-achọghị ndụmọdụ ọdụ nke ise na-eto ndị mmadụ ugboro otu narị karịa ka ị na-akọcha ha nke isi si gbaghara m gaa n'ihu na-eme ya ugbu a ka anyị si site n'otu ihu anyị dị dịka anyị okpebiela ya gbaghara m nke asaa na-ekweta nke kacha mma n'ebe onye ọbụla nọ n'ọnọdụ ọbụla amen ọ dị mma ugbu a naanị ihe ole na ole jide udo gị <laughs> jigide anyị na-ekwu nnọọ banyere nke ahụ dịka anyị na-ekwupụta onwe anyị na ihe ime udo bụ nke anyị anyị kwesịrị ijigide ya ma dewe ya mana ka m gaa na ụfọdụ akwụkwọ nsọ ọpụpụ isi iri na anọ amaokwu iri na anọ onye nwe anyị ga-alụrụ gị ọgụ ma ị ga-ejide udo gị ma nọrọ n'ezumike ewo job isi iri na atọ amaokwu nke ise ka unu niile jide chi udo unu n'otu mgbe ahụ ka ị ga-egosipụta amamihe gị ma ị ga-aga n'iru n'ihi ịbụ onye ma ihe <laughs> Azaghị isi iri abụọ na isi amaokwu nke atọ ị ga-echekwa ya ma dowe ya n'udo nke zuru oke na-adịgide onye uche ya na ihe ọ na-eche na agwa ya nọ n'ebe ị nọ nchekasị na-ebugharị uche gị na-agba gburugburu gburugburu nsogbu ahụ mana mgbe ị chetara ihe chineke pụrụ ime n'ime ọnọdụ gị mgbe ahụ ị ga-anọ n'udo ma filipain isi anọ amaokwu nke anọ ruo na nke asaa na-agwa anyị na ṅụọ ọṅụ n'udo ṅụrịa n'onye nwe anyị asị m gị ṅụrịa ekwela ka ihe ọbụla sogbuo gị mana ime ihe niile ekpere na ayịyọ na inye ekele bute ayịyọ gị n'ihu chineke ma udo nke kachasị nghọta niile ga-edobe uche gị na obi gị n'ime kraịst jizọs ọṅụ na ịkpọrị ndụ na-ewetu nchegbu ọchị chifuo nchegbu ahụ chibu onwe gị na ahụike ọ bụghị si enwe ihe dị mma mege na ndụ m n'ezie ị na-atọdo ọchị n'onwe gị ma ọ bụrụ na ị na-ewepụta ya jizọs si jọn isi iri na isii amaokwu nke iri atọ na atọ agwala m unu ihe ndị a na n'ime m unu ga-enwe udo zuru oke na ntụkwasị obi ma n'ime ụwa unu ga-enwe nnwale ọgbụ n'ọrụ na mmekpa ahụ mana ṅụrụ ya emeriwo m ụwa ịma ihe mere ndị ọkachamara sayensị achọpụtala na obi ụtọ na-ewetu nchegbu sayensị ewepụtala ka ahụ o nwere aha ha kpọrọ ya ha kpọrọ ya ọmụmụ ihe uche ziri ezi ma ịma ihe mere Chineke ma nke ahụ tupu ha mara ya n'eziokwu o nwere otu ihe ndị ọkachamara na ihe ndị ha maara si emetụta m ee ndị ọkachamara na-agwa anyị ụzọ ise kachanụ iwepụga nchegbu bụ ime ihe na-enye gị ọṅụ ị na-anụ ọ bụghị m onye ọkachamara nke sayensị agwara m gị nke a ụtụtụ ụnyaahụ obi na-enwe obi ụtọ bụ ezigbo ọgwụ ịma ọṅụ nwere ike ịbịa site na ime ihe nke ị na-enwe ọṅụ na ya amen enwere m atụmatụ nye onwe m mgbe m ga-alarụ ụlọ n'ụbọchị ndị na-abịa abịa ị chọrọ ịma ihe m ga-eme n'ụbọchị ndị na-abịa abịa ka m chọọ ma aga m achọta nga m tinyere ya ọ dị mma taa aga m apụ ebe a aga m aṅụ kọfị nke mmadụ megara m na nkeji ole na ole mụ na ndị ụfọdụ mụ na ha na-arụkọ ọrụ ga-anọrịta na atụmatụ esi esi ala aga m enwere ọṅụ ma m hụ ha ekpebiela m na aga m enwere ọṅụ ma m hụ ha ọ gaghị abụ oge eji agbazi ma ọ bụ oge a ga-ejikwuo ihe na-adịghị mma n'ọgbakọ a ị nwere ike ikpebi n'obi gị ruo kwa mgbe ị gakwugere ndị gị na ha na-emekọ ihe ọ bụrụgodu ndị na-anaghị achọ ka gị na ha nọkọ akwụkwọ nsọ si na nwaanyị ga na-akpọrị ndụ n'ebe di ya nọ amen mana ekpebiela m sị aga m achị ọchị na ohere ọbụla nke m nwere ma m lawa ụlọ ya mere onye ọbụla m na ya ga-anọ n'ụgbọelu jikere iji enwe obi ụtọ aga m agaru na st louis gaa ebe a na-ere nri nke na-amasị m rie nri ha nwere otu akụkụ ebe a na-anọ n'ezi aga m anọ n'ezi wee kpọrịa ndụ ị na-eche banyere nke a na-eme m na-ezisa nke ọma taa ọ na-eme m n'eziokwu ị chọghị ijide ehi mgbe ọ na-azọcha ọka ị ma mgbe ọbụla ị na-arụ ọrụ ị kwesịrị iche banyere ihe nke ị gaje ime iji nwere obi ụtọ mgbara enweghị m ohere ọbụla iji kpọrịa ndụ m ihe m na-arụ ọrụ ọrụ ma enweghịkwa m ego iji kpọrịa ndụ m biko abụzila onye na-ekwu ọnwụ ọnwụ ịma ụfọdụ n'ime anyị anaghị eme ihe ga-enye anyị obi ụtọ n'ihi na ọ bụrụ na anyị mee anyị agaghị enwe ihe anyị ga-eji mee mkpesa ee nke a dị mma aga m anọ n'udo wee pụọ n'obodo nye onwe gị ezumike mee ihe na-amasị gị ọ bụghị naanị nke ahụ enwere m atụmatụ nye ụbọchị echi ị chọkwuru ịnụ nke ahụ aga m eteta n'ụtụtụ dịka m na-eteta ụbọchị niile aga m enye Chineke oge m aga m na-aga ije na-ekpe ekpere aga m akwakọ ihe ndị m kwesịrị ịkwakọ aga m agụtụkwa akwụkwọ m mezi akwụkwọ m meziga ma mụ na devụ ga-eso pụọ gaa rie enyi aga m erikwe pasta ana m eri ya otu ugboro n'izu pasta nke a bụ ebe m na-akwụsị ma ọ bụ ụbọchị m na-eri dezat m ụdị ụbọchị m ga-enwe taa ee eh? ma ịma ihe merenụ n'etiti izu aga m aga n'otu ebe gị gosi ihe onyonyo agaje m ime ihe onyonyo ajụjụ ọnụ nkeji iri anọ na ise nkụzi ihe nkeji iri anọ na ise ma nke ahụ ezuola n'ihi na ọ bụrụ na m were oge ime ihe ndị nke m na-enwe ọṅụ na ya n'etiti ihe ndị a mgbe ahụ na eboro m ibu anaghị emetụta m amen ihe ọ bụla ọ bụ nke ị na-eme na ndụ meere onwe gị iru ọma ma na-arụ n'ime ụfọdụ ihe nke na-enye gị ọṅụ ọ bụrụgodo obere oge nkeji ise nke izu ike ma ọ bụ ịhapụcha ihe niile ụbọchị abụọ zuru oke ị gaghịkwa ara ihe ma ọ bụrụ na naanị ihe ị na-eme ịrụ ọrụ ịrụ ọrụ na nchekasị nchekasị naghị ehi ụra na-eri nri a na-eshizi nke ọma mgbe niile nchekasị ikonwe obi n'elu na ịgbalị imezi ndị mmadụ ị kwesịghị ibi na nchegbu onwe na ibu onwe gị ibu gị jizọs sị bịakwutenụ m unu niile ndị ike gwụrụ na ndị bụ ibu arụ nke obi na ndị eboro ibu dị arụ ma mụ onwe m ga-enye unu ezumike ya oku nke m ma na onwe unu ma mụtanụ site n'aka m ngwa ka anyị too unu Chineke amen imeela Chineke dị oke mma ịma na ị kwesịghị ibi ndụ nke jupụtara na nchegbu nwata isi iri na otu amaokwu nke iri abụọ na asatọ ruo na iri abụọ na itoolu jizọs si bịakwutenu m nnu ndị na-adọgbu onwe unu n'ọnụ ndị ebukwara ibu dị arọ ma aga m akpọbata unu n'ezumike werenụ okwu nke mma unu site n'aka m na-ejupụtara m n'obi dị umeala na obi nwayọ ma ị ga-achọta ezumike wee nye mkpụrụ obi kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries.